were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ụmụ igbo anyị ekene unu anyị ekene unu taa anyị ekenekwa unu ọzọ taa dịka anyị si ekene unu oge ọbụla anyị bụ ndị ọdịnala anyị kwere n'ihe otu kwuru anyị kwere na na mmadụ karịrị ibe anyị kwere na chukwu kere onye ọbụla n'ofu onye ọ ọbụla nọ ma anụmanụ ma oke ma ngwere ma ọchịcha ofu ihe ka ọ bụ ihe ọbụla nọ n'ụwa nwere one single purpose for the advancement of human consciousness all of them connected together all of them from a to z ihe ọbụla chukwu kere eke ma ukwu osisi that's why ukwu osisi ihe o hab ukwu osisi pụtara ihe eji agwọ ya nothing more nothing else ọ um, ume ahụ na-ekunye gị onye bụ carbon dioxide ahụ iwere ukwu osisi destil wee wepụta the spirit of ukwu osisi iwere ya gwọọ ya ọya ka eji arụ mkpụrụ ọgwụ ụmụ anụmanụ niile a nwere ihe a na-ejenereti abụsị agbagha anị enweghị ihe ga-epu naanị ma agbụsị agbagha anị idide adịghị naanị enweghị ihe epu naanị so ihe niile unu fụrụ n'ụwa bụ one purpose advancement of human consciousness all man wụ anything ị nwere ebe a ihe ahụ na-ekwu about God ma chukwu this is the apart from this hand ị ike ife aka chukwu ọbụla ọzọ n'ụwa apart from anya enweghị anya chukwu ọzọ ị nwere ike ịfụ apart from isi a enweghị isi chukwu ọzọ ị nwere ike ịfụ you are the appearance of God because agwara m ụnụ na be chukwu na enwere ihe a na-akpọ chaos ọ dịghị balance so all purification of human animal plant everything together ọ bụ nyanwana because ihe manụ generator ọ na-refine this consciousness bugozie the best one to the kingdom of her god which is the above ya principle of ordinary ordinary principle three principle with four fundamental energy everything else is included ofu mbosi n'oge na-adịghị anya anyị ga-egbuwara ụlọ ihe ji ihe ndị igbo ji wee na-akwanyere ji ugwu ji dị ka mmadụ otu a mmadụ dị ka ji dị a gwara unu na nwunye lọtụ na anya na-azụ ghọrọ ogbidi akpa nnu gịnị bụ akpa nnu ị ga-agagodi na western occultic science ị ga-afụ na nnu bụ pesin, ọ representịrị man were ji ji esighị esi tii n'ile gị ị mara ihe ọ ga-eme gị niile were nnu tii n'ile gị mana isie nnu esie ọ gaghị enwe the same test ichi eji esie ọ gaghị enwe the same test so ji one of principle ọnya ka a na-akpọ ji ọkụ nje ọkụ ọ dị mkpa too much until anyị amara the source of life and the mission of soul all this Jesus Christ something will make sense for you mana ị mara ha na the source of life and the mission of soul Jesus story become nonsense ihe ndị ntakara mana ọ bụrụ na ị mara ya ị ga na-efili ikwe na hey this man amụrụ m na njọ this man came to save us save us for what save you for what you know your journey of soul so why can this somebody will come and save you for what ya save god onye nwere ike isave nwe onwe ya egburu na cross how can the person save you onye nwu na cross na-esave mmadụ onye nwu na cross human sacrifice this is against nature human sacrifice is against nature ndị a sị na jizọs nwụrụ na sakrifis isi mbịa soro ndị a jebe ndị igbo na ndị igbo na-asọ igbo ọchụ na ana igbo ha jee arụ na ụwa niile bụ igbu ọchụ ọ ya bụ egbe egbe ahụrụ na-agba agba kedu ihe a na-akpọ mgbe egbe ọkwa ya kwụsị ọnwụ nsị egbe nsị na ana igbo bụ arụ mmadụ ime nsị asị ọ na-eme nsị nsị egbe ndị ọcha wetara ụnụ ya si ụnụ nọ civilization ọ sayensị egbe ntị egbe nsi egbe ọ ntị ka ọ bụ so egbe bụ ntị ụnụ agbazina ọ bụ ya bụ ntị egbe bụ nsị mgbe egbe bụ gịnị eji ka ya jụrụ mgbe egbe nsi egbe nna asị na Pọl na-eme ntị mana ị nwere egbe n'ụlọ gị isi na Pọl na-eme ntị mana ị nwere egbe nsi egbe bụ gịnị nsi egbe bụ gịnị ọkwa atebụ Igbo ka a na-asụ ebe a ọ Igbo ka a na-asụ ebe a ntị egbe mana ọya bụ ihe unu na-agba <laughs> ọ nwanne onye a nwere egbe na be ya ọ nwere egbe e, egbe ka unu na-ebugharị na iro ndị polisi ndị amaji ndị ochiji ndị ndị shaji mana ọwụ ntị ọ ka ibu akpagharị elegalizi ya mana <laughs> nkọ ndị ọcha wetara ya ya ma hazi elegalizigo nsị ya na-eme nsị everywhere ime ememe agba gị ozugbo ịda nwanne ọ ntị ka akụrụ gị ịdago mana ndị mmadụ na-eche mgbe a bịara gwọọ ọgwụ agwara m na ndị a were sayensị unu tinye n'okpuru butere ya ụlọ ee si unu na kraịst kraịst bụ gịnị ọ ngwa were kraịst na-agbaghị nke bụ eziokwu yu ad kraịst Christ ad jizọs yu ad God ihe niile a wee rie wee ọ ihe eji asa isi na nnọọ otu aha esi asara m gụọ ego kpọọ onye na-arụ gaị jụọ ya ị ga-arụcha gaị ndị ụka rụọ gị gaị mana gaị aha ị na-arụ ụdị semtin ndị ụka na-arụ sọ gaị ka a na-arụ nwanne ọmụgudo a ga-ama gaị ma na-eri ọ ka esi ekwu ya anyị anaghị eme ya n'ọdịnala mana anyị ma ya mugudo a gaị ma na-eri so nwanne ihe adọ n'ụwa ogaanyị ka a na-arụ ndị ụka ogaanyị ka a na-arụ ụnụ ma ndị kwere ekwe mkpere ndị makwa na ogaanyị kwa uhe soro na-arụ dị gaanyị ịghọtago most of the pastor mana ogaanyị ka a na-arụ bikos mmadụ agaghị anọkọta ihe na-esiri ya ike all of a sudden chukwu akpọọ gị chukwu akpọọ gị mgbe ihe na-agara gị ọfụma na ọ mgbe ego ego iji azụ ahịa gwụrụ agwụ ka chukwu kpọrọ gị ego iji azụ ahịa agwụ na chukwu akpọọ gị <laughs> sizie gị gị bịa mee pastọ onye ojii can do to make money bikos ọ mara ebe o si bịa ọ mara ebe ọ na-eje ihe ọ chọrọ bụ ego ha gara I get his money kedu ka mmezi akpata ịga ọsị ọchukwu akpọọ na ya <laughs> o buru baịbụl disivwe ndị mmadụ ịjụ onye a na Jesus Christ the meaning of Jesus ọmarọ pastor ọmarọ meaning of Jesus father ọmarọ meaning of Jesus how can this man save somebody's soul kedu ka onye na-amarọ ga-esi wee save somebody's soul Vatican today ndị pope of Vatican gwara gị na Jesus Christ is not coming back even the man sị na Jesus even not existed mana ndị okooko na n'Africa sị na this man of antichrist this man who created this man created this Christ this Rome created this Christ Flavians the Flavians family the Caesar family created Christ this the same man come now to tell you that I lie to you forgive me ịma ihe ndị ojii gwara ya ndị ojii kpọrọ ya antichrist this man who lie to you came to ask for forgiveness ka unu gbaghara ya na asị all oh, this is slave now turns to master sị na master you are antichrist <laughs> mana all this master gave you the lie at the first place so who is stupid here the master or, or, the, or you ka onye dị iberibe ebe a ọ dị master na-agwa gị eziokwu ọ bụ nge nwadara iberibe you want somebody to save you save you from what ọ bụrụ na enweghị problem there will be no redeemer so a ga-ata apụl if ịta ha na-apụrụ you need a redeemer this is the darling darling this is the rhythm of my heart this is my darling darling ọkwa ihe a na-agụ redeem of your heart want imeghara agree na knowledge wee voo nwanne you need a redeemer knowledge abụghị evil there is no how God will create something evil never mana ihe mee bụ na inside mind that's why eji wesịgide only man nwere knowledge of good and evil because ọ wụ standard of god ihe man wụ standard of god anything ọ bụla ị chọrọ n'ụwa ị ga-emenwe ya I tell you ihe information if you know the transmutation of mind if you know what spirit means ị maa na mkpụrụ ọgwụ ị na-aṅụ aṅụ the spirit of plant ka e wepụtara nye gị ihe na mkpụrụ ọgwụ ị ṅụọ ya the only thing that can change metal to gold when you remove the corrupt element from metals or become gold the only thing that make ji nọ n'ime anị ji wee fọọ mụọ ọ the same thing mere koolu eji esi nri coal koolu ji wee fọọ mụọ the same thing mere nnu ji wee fọọ mụọ and as long as na mmiri mesara ya o so everything before you know about practical material science you must know about spiritual science so nwere ebe nwere ebe onwe ebe ọ dị iche nature one everywhere in the whole world there is only one nature there is only one chukwu onwere ọzọ onye ọbụla may call them in the name and their own interpretation but ewepụ ha ya from nature wepụ ya from you gbaba ewe anapụ ha gị na ọ bụ nwa bụ chukwu na enwere sọ ị na worship somewhere nwanne gbaba <laughs> because ị na-ekwu okwu enwere antena ifuru ebe a <laughs> mba so that means you are connected the antenna is already the number is already there connected in your, in your head so nwanne nna gị na gị na nna gị bụ ofu ihe biko ọsọ nna gị rara nne gị o wee mụta gị ọkwa nyere spam ebe ahụ mụ na oriri akpụ wee mụọ gị mụ na eriri akpụ wee mụọ gị so the spam ị na-afụ bụ the only a transport all transport ka ọ bụ inside the spam enwere ihe a na-akpọ aura seminalis aura seminalis ọ dị n'ime ọ na achị golden color o nwere vidio m post na page m go and look it ị ga-afụ na mgbe aha the spam bara na the house the that uh, transport adan akwụrụ na iro the men that golden color light go inside and meet the moon ị ga-afụ na o jere ebe aha meet ye one another oval ebe aha onye nwa bụ the moon because anything you do sun and moon must come together to get birth to the star mgbe ọ bụla ifuru moon ị ga-afụ na star kpakpando na akụkụ ya mana ọnwa you can never see kpakpando otu ọnwa ị ga-afụ ure sun afụ ọnụ so sun woman moon woman then star the children mma nne na nwa na-achị oge ọbụla that's why moon always stay with sun eh, eh, eh, with the, stars pump and play the life di easy mana anyị chozuru the hardest way by this religious and dogma nonsense na-enwere isi o nwere ebe iji eje nobody is coming to save you if you want to live here anything ihe mkpụrụ mmadụ kụrụ ka ọ na-aghọ if you want a decent society you create for yourself if you want a primitive society where you believe nature you build ụlọ mkpa aja or ebiri n'isi that is your own problem people na confuse uh, nature with, with, um, with your nature natural bụ natural if you want to live natural at least keep it clean debe ya ọcha ịdị ọcha na-akwanyete arụ isi ike village anyị adịrọ mma bụrụ because of na eti ihe korota na ihe a no ọ dịrọ clean idebe ya ọcha nwanne nwere ihe dị n'ime ụlọ dị na vileji anyị nwurucha nwuchere ndị ụlọ arụrụ ebe a arụcha 50 million naira 80 million naira but there is no road to go there nwere ụzọ esi aga ya ọkụ anara enwu mmiri anara enwu odo stations chọ you can generate light by yourself asị na Nigeria agaghị ekwe mana ụmụ nne nweta generator all of you nwere lista Nigeria hapụrụ na enwe lista ekwuzie ka a ga-esibu enwe ọkụ nkịta ọsị Nigeria why Nigeria stop from having lista and generator why they never stopped you from having lister and generator there is solar everywhere sun is shining every day sun is light once you take mineral from the from the earth e join the two together efu ya ọkụ enwube that is solar energy wind if you get magnet iweta magnet mee ya ọ fan ọ na-eku ọ na-drag energy from the magnetism surface of the, of the earth onye be gị ọkụ nobody iregister company for electricity that is a different thing. gị na naijiria ekwube mana personally you can generate light for yourself and live mana ị mara eme nsogbu adịrọ no problem mana ndị ọdịnala ihe anyị bịara bụ idozi edozi and ekwe mgbe anyị ga-awụfu nke ochie mana anyị ga-eme ọ dịkwa mma maka o mebisiri emebisi anyị ga-edozi ya edozi e rụọ ọrụ ya ụlọ anyị ga-edozi ya e rụọ ọrụ ya ụlọ ihe anyị bịara for development mana nke ochie ga-adịkwa ya ihe anyị na-eme bụ ancient and modern old testament and new testament enwere nke anyị na-ewefu ewefu maka onye ọbụla sị na nna ya adịghị mma onye ahụ ụmụ ya ga-asị na ọ dịghị mma ihe mere eji wee sị ụnụ na arụsị bụ ihe ọjọọ okunu wee jebe ụka onwe ha onye so m bịafere arụsị ebe a ọ bụghị anyị bịara mana ihe anyị bikọs anyị nwere onwe anyị kwere na ofufe abụghị nọmatin ofufe ọ dị ka ọụkọ nne ya na-akpa omenala ọụkọ ọchọ ịghọtago ndị mmadụ e nwere ike you want to control people the same way eji akọntrol ndị mmadụ na aka eji akọntrol kwe ndị mmadụ mgbe gboo ịghọtago so ndị society must do something to control the public ọkwa the same esi esiri emekwa religion ebe a nke a si nweta the psyche of religion and everything so ha niile bụ ma ifere chukwu ma ifere arụsị o ma ma ifere jizọs all the same control mechanism ị na-agọrọ arụsị ọfọ maọbụ ịgọrọ nna gị ọfọ maọbụ ịgọrọ ndị ichie ọfọ o meghị na ị na worship what is worship ị na-ekpere ya ire ire gịnị ọ bụrụ na enwere ihe ị chọrọ ịgwa ya inwe bụrụ nzu ka ị na-atụ ịtụ ọ bụrụ ọjị ịmara ihe ị na-eme ime that is your own personal problem all your own personal thing with your chi with your god is your own personal problem with your chi or with your god nobody cares as long as ị na-eme n'ụzọ jiri ezi as long as ị na-eme ya naghị egbu ọchụ is your own mana ihe eji arụtụ ndị ụka aka bụ na ndị a ghọrọ ahịa ndị a bụ ndị ji aka ha kọndemụ ụmụnne ha kọndemụ ụmụnna ha kọndemụ echi kọndemụ ụnyaahụ kọndemụ taa ndị a na-ejide mmiri marine spirit cast ya to death nwanne enweghị nne enweghị ike ịpụ naanị ma ọ bụrụ na ọ bụghị mmiri enweghị ihe nwere ike ịdị n'ụwa without water nothing even spirit from water mmụọ si from mmiri wee bịa mmụọ mmụọ mmụọ that name spirit came from water because everything ọ bụla before you make distillation you must remove the water from there for you to get the spirit so ka ihe na cast plan the spirit o make sense o make sense ihe na-asị ancestor gị ka ihe na-asịrị ancestors because na ha fere arụsị ha fegodo arụsị nwa how can you prove it na ife arụsị bụ ihe ọjọọ can you prove it ị nwere ike prove nwụ na ife arụsị bụ ihe ọjọọ how chukwu ọ gwara where did god tell you that kemgbe gị na chukwu kpara nkata ọ gị na arụsị bụ ihe ọjọọ ka because na mmadụ somebody said somebody said so so ka ihe na castrate the ancestors ịfụrụ e ha even though na you are the ancestors because ancestors goes ancestors come you ọ bụ ngụwa bụ nwa gị nwa ahụ ị mụrụ bụ ọhụ ngụwa ka ọ bụ ọ bụ ndị nwa so isi na ancestor gị bụ evil you are the evil because your character and ihe ị na-ekwu is reflection of your emotion pump and play so ọ bụ na your society adịrọ mma mara amara na ọ bụ ngụ nwa bụ ihe adịrọ mma because ọ bụ your society bụ ihe ị na-egenerate is your mind izuo mmadụ oshi is your mind because ọ bụ your emotion bụ is who you are so imere mmadụ ihe ọma is who you are so ordinary bịara for charity we came for charity we came to give because that is nature and we must take from nature to give those people na-enwere ike inwetanwu datị na enwere ike inwetanwu that is aka nne kwụọ aka ekpe aka ekpe akwụọ aka nne ọ ihe eji mara anyị bụ ndị Igbo ọ gara enye onye ọ gara onye ogbenye ndị ogbe na-enyere aka anyị enwere Paul na agba society we don have onwe ihe dịka Paul na n'Igbo alfabet ọdịrọ kawu ndị ewetara eweta boroboro a na-akpọ ya ọgaranye onye ọgara onye ọpụta kịta ọsị na afọ ya bụ chukwu ebuka na afọ ya bụzi ọnwa na-etiri ọra nna nwanne chukwu ebuka na ọnwa na-etiri ọra ke nke ka mma chukwu ebuka na ọnwa na-etiri ọra kedu nke ka mma ọnwa egbuna na ọnwa na-etiri ọra ke nke ka mma <laughs> ndị be anyị mara ife nna agwa unu na ha mmadụ chukwu mmadụ amụrụ mmadụ n'ụwa baa ya afa baa ya chukwu nọ nso <laughs> onye arapụ ya sị na ọ bụzi ọpụta obie ọpụta obie na chukwu nọ nso gị ga mma biko ma ajụ ndị igbo "agwa nganga egbugo anyị and ọnwụ na ọ bụghị ọdịnala onye chekwa na-asị go at the end of the day John Lennon kwuru 1960 you will join us because anyị ma ebe mmiri si baa na opi ụgbọgụrụ we know if you destroy the mind of a human being enweghị onye nwere ike n'ụwa there is nothing that person can do in this life mụ na as long as the mind is been enslaved and destroyed enwere ihe ọ ga-eme ọ ga na-achọ ihe nke ụwa because the easiest one easiest thing for a man to be happy bụ ihe nke ụwa because ọ lakịrị the higher knowledge of higher self onye ọ bụ three person ọ bụ ịnapụ gị ya so kedu ihe ọ chọrọ now if any material thing ga console his dead soul any material something ga console his dead soul ọ dị ready to die for anything I, either na if I, either I die become become what material wealth ọ maha dị the meaning of the material wealth ọ mara na ọ bụ just for commodity change a commodity ọ na-anwụ for that thing ọ bụrụ na nna gị mụọ gị na a good society nna gị mara ihe go to na egu society ọ mana ihe niile bụ akara aka na every other thing will be added inwe akara aka everything around you is money ma ịchọ every mineral every tree every water all of if you distill water you get alcohol if you distill a tree you get firewood you get medicine you get every everything if you di if you refine rod you get a different thing from it so ihe ọbụla gbara gị ma osisi ma okwute i crush ya dị okwute iwere were eme something else if you go to river to get sand iwere were eme glass ihe need heat and cold ihe itie ya ọ gbazie ime oluo ya ike oluo ya ọ jụọ oyi ọrụ simple as abcd ihe ọwụ knowledge that's why si na ọdịnala chọrọ iweta knowledge so onye ọbụla enye gị knowledge were aka gị ma ị chọrọ ime with one single knowledge ị ga-emenwu 50 500 1 million different thing one single knowledge ka eji arụ mana e nwere different kinds of phone one knowledge ka eji arụ moto mana e nwere thousand difference of cars so if we give you the knowledge i were eme ihe sọrọ gị there is different thing to do different thing even this mmanụ mmanụ mmanụ ka mmanụ a na-akpọ ya mmanụ red oil and dabanye na-eyuzu palm oil ihe eji palm oil eme ebuka ma akị nọ n'ime ya ma nchara akị eji ya awụkọrọta ịkwụọ nchara akị akwụọ ịkwụọpụta the same crude oil ahụ the same crude oil ahụ ọkwa ya wụgo nchara akị ahụ kwa ịkwụọ nchara akị ahụ akwụọ iwere erụọ crude oil iwerekwe uwe ta na streeti unu so but because na ya nwere the information will lack the proper knowledge of life anyị soro ozi jizọs na-efe na jizọs jizọs ọwụ sayentist jizọs ọwụ sayentist gịrị ihe ya akụziri gị na n'ime baịbụl ahụ ifuru e ebe ibu baịbụl ebe baịbụl ahụ ibu e onwe ebe furu esi arụ esi arụ ncha ebe ahụ onwe ka esi arụ ncha n'ime baịbụl ahụ ibu e mba kedịkwa ihe na-akọ hịa the life is here so if you want to go and see Jesus you go to heaven and see him ebe a ka a na-ekwu ya talking about here ndị ọcha nwechara ihe niile ndị afrịka enwe ihe anyị nwere ị na-asị m ngụba baịbụl ngụba baịbụl gị na-eme nkata baịbụl ọkụ esi n'elu daa anyị nwere ọkụ so ihe ụmụ anyị kwesịrị na-eme na abụ go and study how to do electricity ka anya anyị ọkụ go and study how to build road construction ka anyị nwee ụzọ ọ bụghị kwesịrị na ọwụ Sunday school ka na Sunday school eji eme gịnị ọ dị izi nwanne ụlọ enigwe ka ị chọrọ ije rigo n'ụlọ enu si ebe a asọ akpịrị naanị ịgabe n'igwe pọmpampịrị mmadụ disiv n'onwe ya ebe a so jeenu go and jee kpọrọ nwa gị jee n'ụlọ akwụkwọ akwụkwọ ụlọ akwụkwọ adịkwu na naijiria biko so ụlọ akwụkwọ adịrị ebe ahụ ọbaghị uru so ọ ọdịnalị anyị ga-enwe skuulu nke anyị mara na amara na ekwuru m akwụkwọ ọdịnala mana ihe mere akwụkwọ ọdịnala apụtabeghị ọ dị mana anyị anaghị ewepụta ya maka na ndị mmadụ <laughs> enwere ndị isi adịrọ mma ha wetara dị akwụkwọ bikos ha na-eje ụka ha wụ slave ha they can turn it to something else. ọ naghị afịa ha ahụ ha ekwugheribe akwa ndị ọgwụ ego akwa ndị nke nwa ndị slave ichi isi iresi gị ọ na-asị gị mba slave anaghị ekwe olesi ma ọ bụ nya nwa na onwe ya n'ime obi e ka o si ma na ọ wee o wee gwazie gị ihe na achọghị dị free ọnwụ na ọ bụghị ya iweta akwụkwọ ọdịnala ya ọkwa ndị Igbo ga-eburu ya gbapụ na ekwugheri anyị ga-ekip for only for the initiate only for ndị bụ ndị ọdịnala ọha ma ga-enwe dị akwụkwọ na ị ga-agarudi first set gaa second one ọ dị third degree ị garụzie na third degree anyị enye gị principle of ordinary iyiezie marazi ihe ọ bụla ị chọsiri na-emere onwe gị because na ọdịnala sayensị wo ha kpọwa m all spirit sayensị will spiritual sayensị will material science will spiritual science all nature everything will nature ihe anyị na-eme will just help nature anyị na-efolo nature ihe nature na-eme how do nature take water ka nature si wee kuru mmiri gbaga elu anyị stọdịa ya anyị amara were eme na nke mmadụ enweghịzi n'ihe ọzọ how does nature turn salt into yam O ihe anyị ga-eme then anyị amara ya anyị follow ya up that's all nothing more nothing less so ihe anyị na-efolowo nature enweghị ihe enweghị anything enweghị anything anything ọbụla dị against nature ọdịnala achọrọ ya maka ọnwụ na ọdịnala nke dị n'anị anyị nke dị na be anyị ihe dị n'elu dị n'anị ihe ọbụla dị n'anị Igbo dị ebe ọbụla ndị Europe enwere ya because Europe there is no here ebe sno na ada anaghị akụ ya tomato enweghị ihe na-epu di ihe ọbụla ebe ọbụla sno na ada nothing grows de so ihe ọbụla a tinyere na Europe today ewetara from Africa ma ukwuo isi o ihe niile dị na Europe here was taken from animal so how come anyị nwa na onwe anyị dịzi be anyị enweghị anyị mepụtanwu go and study my friend go and study mmadụ deceive dee go and study ihe ọdịnala bịara emepe ndị be anyị edozi ana igbo ụdọ nke ya every other thing is your own personal problem edozi ana igbo ah, nke ọrụ anyị agaana enwezi ihe ọzọ ị chọrọ go and do it yourself at least anyị ama na enwe nke anyị nwere. anyị dozie ana igbo nye ha structure nye ha how to live ka ị ga-esi ebi ndụ ndụ nwere ka esi ebi ndụ nwere ka esi ebi ịmara ka esi ebi ndụ were confuse man n'ụwa if you don't know how to live life if you ịgba ha dị ihe bụ ndụ self you be a, a confused and if you are confused man nwa gị abụrụ confused person ịdịrị confused nwanne ihe agwọ mụrụ ga-eto ogologo ihe ọ bụla agwọ mụrụ ga-eto ogologo iwuru onye iberibe nwa gị ya wụ onye iberibe pompam play iwuru onye nkịtị nwa gị ya onye nkịtị that's why o ji wee dị mma na mmadụ must go for knowledge so that nwa gị abụghị onye nkịtị onweghị onye amụrụ mụ amamihe ihe mere bụ na e nwere ndị amụrụ nye ha akọ na uche nye ha akọ na uche ka a ga-esi aghọta ọ bụrụ na ha amụrụ ha na amamihe mana e nyere ha akọnuche ka a ga-esi aghọta ma afọ amamihe if you see truth you know and then say ya shall know the truth and the truth shall set you free and once your mmụọ gị nabatara eziokwu that means amụrụ gị bute akọ na uche a na-amụ mmadụ na akọ na uche enwe ndị anaghị amụ mana at least ime a na-enwe ha akọ na uche nna gị enwe ha akọ na uche you go for akọ na uche go for knowledge is precious knowledge is more precious than gold anything knowledge is precious nwanne ma ọ dị mma ma ọ dịghị njọ take it ime ya analyze purify ya ya wepụ ndị adịrọ mma wepụ ndị adịrọ mma were ndị dị mma add ya na to your brain before ị na-enweta different different knowledges brain need information to work brain only need information to work give brain ihe ọ chọrọ brain will give you aka gị ihe aka gị na-achọ yiri ne dị n'ahụ gị anyị nwere ihe ọ na-arụ everything dị n'ahụ gị nwere ihe ọ na-arụ so nye aka gị ihe ọ chọrọ bren nweta ha ana onye anya onye aka ihe niile a ahụ gị niile ụlọ arụbọ ibido ọrụ anyị chọrọ ka igbo nwee sosaiti nya wụrụzie na ihe nyere anyị werekọrọta adịghị ya mana at least <laughs> onwee ụzọ ụlọ niile echebe ihe ofu ebe ụzọ niile aga aga mmiri a na-agba because anyị nwere mmiri na be anyị mmiri dị already ihe anyị nidiri bụ chanel dị mmiri dị normal place kwesịrị ịga anyị emee dị ụzọ ụzọ adị mma at least ya wuzie na korota adịghị ya warịa gota mmiri pụta onwe ebe o si aga ya wuzie na simenti adịghị ya mana at least ga egwego the foundation nwee mara ndị bụ ndebe anyị mara ndị abụrụ ndebe anyị nwere ndị na village na-akwụgharị enwe ihe a na-eme ebe ahụ the are tausands of boys in the village na-akwụgharị enwe ihe a na-eme moduo these people moduo ha kụziere ha ihe they will become somebody in life ọ bụ ihe awa ụmụ anyị they our children whether we like it or not ma ya chọrọ ma ya chọọ ọ bụ ha nwa na-eje ezigbo ojii ma ịgba ha nkịtị human being anaghị amụta ihe ọjọọ wụ otomatik ka ọ bụ you don't need to teach somebody ka esi eme ihe ọjọọ ị gaghị akụziri mmadụ ka esi eme ihe ọjọọ ihe ọjọọ wụ otomatik people learn ihe ọjọọ vat normal mana ị ga-akụziri ihe ihe ọma akụziri so ịgba ha nkịta the end of the day ọkwa anyị nwega we bịa the consequence ọ anyị nwega ebia ya so ọdịnala ọdịnala abịara ọfa na chalenji kristianity wo empty so onwe ọ bụghị aba anaghị achalenji ya it's nothing all because of nature abhors vacuum you don't have anything in your brain christianity occupy your brain once there is something here christianity will not occupy it because it's empty empty jesus na-abịa a na-eje n'igwe <laughs> nwanne ị nọ n'ụwa o iribekweghị nri o enwekweghị ọkụ enwekweghị ụzọ ijikwe foonu onye na-arụ foonu aha ijikwe n'aka ọmakwa ha jizọs ọ nwere ike ọrụ onye pusti onye onye homosexual onye ihe anọ n'ala bekee na-arụ ya ma ndị lesbian ma ya igoro na-ekwugheri baịbụl ị na-eyi uzu na china ndị china anakwaghị eje ụka ha na prịntị ya ma ndị indian kristian ahụ na aya ga-eje ụlọ ọgwụ wanyị ije e <laughs> e na chọọchị ka ekpere gị ekpere ike eje na chọọchị ka pastọ kpere gị ekpere na ezinụlọ nwere liva problem gbara jebe india india nakwaghị eje ụka ị na-atụ ahịa ọgwụ nri na na naijiria most of them si china abịa tọki ndị ndị na-ete isi anyị ego nne use edere amadu belo ego nne use echere amadu belo ọ nakwa ha eje ụka so ifu na confusion juru everywhere odogo anya ị ga-ekpegide ekpere ikpe n'ụtụ ikpe ekpere sis ikpe angelus kpee n'abalị noten ihe na-ebe na na-ebekwe o gosighị gị na ihe enweghị onweghị isi anyị asịghị gị bịa na ọdịnala bịa afọ bịa anything nothing onwe onye si gị worship anything but believe na jus shall set yourself free with your own mind don't give it to them just like that. don't give away your power of mind god's mind the kingdom of god the temple of god you giving it away becos you want to go to heaven Kedu ihe na-eji mere n'igwe kedu ihe na-eji mere n'igwe temi na-eje n'igwe ijeme gịnị <laughs> oh, it's not important because life is a cycle until you become an angel you become ndị ichie ancestors you ebe a if you build your soul here you high you go higher okwu jizọs nwere isi n'ọdịnanị onwere obezi okwu jizọs enwere obezi bikos ịyọọ ya ayọọ enwere ife ị ga-ayọpụta n'ime anyị ayọgo ya anyị na-enye everything tọrọfụ research here and e, tọrọfụ stọdị it jizọs flavian caesar pope ọ dịkwa the history is there but ịgwa ụmụaka na-amara ife ọ sị gị na ndahaba antikrist onye oh, the man created this thing how can you say this man onye this created it and gave it to you nwa ngwọrọ ọsịwa antichrist <laughs> because all the game <laughs> ha tikwere natin na bible to confuse you keep you eh, eh, eh, elusive mee gị onye iberibe onye nkịtị ị hapụzie si na nne na nna gị bụ ndị ọjọọ nna nna gị bụ hei ọdịnala bụ arụ hei fetish fetish ị na-asụ oyibo gịnị bụ fetish can you define fetish can you define fetish yourself every day na use oyibo na-amara ebe o si pụta fetish fetish fetish gịnị fetish can you define fetish for me gwa m ihe fetish o oh, catholic ama katọlik pra catholic ama asembli ndị ihere anaghị eme you are in the world ịnọ n'ụwa you are here n'ụwa ka ịnọ create your own create your own world and give to people if you want to be a hero if you want to be respected create your own ideology and reality let people copy from you nna nna gị ha made it ndị ọcha copied from your forefathers ndị ọcha copied from your forefathers ofe egwusi na-eri today your forefathers gave you akamụ ị na-ayọ then gave you ọka ị na-ayọ then gave you um, garị ị na-esi ị na-eghe they gave you eh, ọha then gave you onugbo then gave you isi nri na nkụ then gave everything your forefathers gave you ihe ị ga-eji akwụ ha ụgwọ bụ na then worship eh, arụsị and so what onye gwa gị na arụsị bụ ihe ọjọọ who told you how did you know because they say in the bible go jekwa were bible anya bag give it to them back gwa na ndị ọdịnala si ha if you never prove it we don't believe it prove onye oh, that na arụsị bụ ihe ọjọọ because na igbo asị na arụsị adịghị egbu onye aka ọcha that is igbo language for you so if you never prove it go and give it to them back iji na eme argument here don't do unnecessary argument o nweghị isi ihe ahụ common sense anyị nwa onye si gị jee ụka we don't tell you to come and worship we ọdịnala anya sị ịbịa na stay but think for yourself chere onwe gị uche think for yourself mmadụ na-ekwe gị nkwe n'igwe ekweghị nkwa ụwa si ha nye gị sayensị book go to Rome si Rome bikonu give me sayensị book we don't have light we don't have road were Bible a nye m sayensị book emechazie ka anyị kwuo okwu Bible we don't have school ụmụaka ya enwe ihe ha na-eme the anụrụ m na a na-akwụ ndị itali enweghị ọrụ soshal ndị naijiria na-akwụrụ soshal inweghị ọrụ n'itali a na-akwụ ụgwọ ndị itali italians na-enwere ọrụ a na-akwụ ụgwọ jizọs ọ na-akwụ na ụgwọ na-ekwe jizọs e, ya akwụ e, e. kwesịrị inye ya ekene ya mma nsọ na-edu ofu jehova were ancient nke ndị jew nke ndị israel which is there was a world war II because of that nonsense unu na-ekwugheri ji unu were jehova na jizọs kpọkọ ọnụ no <laughs> the reason why jesus was created because na ndị rom meriri jehova n'agha jesus meriri jehova then were the, werezie the old testament the history of the jewish the jewish company na na africa were ya wee mee new testament ọ exactly the same thing dị na old testament dị na new testament a just change 40 years to 40 days this one uh, herod uh, pharaoh to herod bla bla bla ọ oh, ihe a mere ebe ahụ dịse jos mm, ah, korokoro wayo igwurube nna anaghị egwu ndị igbo wayo ndị igbo ndị na-arụ gaị ndị igbo gaị ka ha bụ mana ndị igbo kịta bụ ụmụ okoko ndị nna ha bụ nze ọzọ ndị maka iwu nzere ọzọ igwe ala igwe ka ala ndị nna ha bụ arụsị chi ya na-efe ha efe nna gị wuchi ya na-efe ya efe ndị njọkụ amadi nna gị wuchi a na-efe ya efe mgbe ndị ọcha bịara afrịka de wechipụ your people as god ndị ọcha na worship your fathers as god then took their image to their land were image your fathers to their land tinye go to vatican you see first go to vatican you see your forefathers their image there ị bịa ebe a na-akọrọ m jizọs asị jizọs asị jizọs m nwaọkọ nke mmadụ e? si m na ọdịnala igbo bụ ihe ọjọọ prove it for me prove let me know ihe anyị na-eme bụ science of everything gosi m the proof ọ bụrụ ha na-ekwu n'ọnụ imagination we don deal with imagination anyị we don deal with superstitions anyị ma ka esi eme extract spirit from any plant from any human being so anyị ma spirit and the visible and invisible we know it. anyị ma ihe ọ pụtara so anyị ma ihe omume mara ihe mmadụ gị nwa your superstitious belief based on what na imaginary jizọs imaginary jizọs na eluigwe ka ọ nọ nwanne jebe ebe aha ebe aba ka anyị nọ nke anyị bụ ọdịnala eluigwe naanị bụ ofu ihe enu naanị bụ ofu mmụọ na mmadụ bụ ofu ọ bụ nke anyị nke gị amaghị ama ebe ị na-eje eluigwe chebe di ya don't jebe na eluigwe don't worry mana mara amara na mbọsị ọbụla ọdịnala na-eme ihe n'ala Igbo ibi ebe ahụ ị ga-akwụ m omoni maka anyị gwara gị agwa n'oge ka anyị jedozie obodo anyị si mba na ụka na chi ihe ekpegide ekpere <laughs> ihe ọma esi n'ụda mmiri a na-agbasi na vileji anyị ụzọ adị ihe ekpegide ekpere ọpụta <laughs> nwanne mba na anaghị aka ụdị ahụ ka akụ na anaghị ekpeti ya na ekpere <laughs> anaghị ekpeti ya na ekpere hapụ ihe ekpere nwanne ka anyị jere rụọ ọrụ let's go to work anụ igbo nyere ọ nyụrụ ka ọkụ pii. anyị adịghị mma polisi adịghị mma kọtọ enu eru aka na-eru aka anyị ekpere jizọs 200 years na-ekpere jizọs ntị ochirie anyị izie ka okpurie ntị o tiri jizọs ka ntị eke okpuru ya gosi god asị ya god asị ya na akọrọ n'ihe apụ ebe biko hazie na onwe ụlọ ọfụma ndị omenala niile hazie na onwe ụlọ ọfụma mana ha wepụ na ihe ọjọọ aka bikos mana ọdịnala bụ mmadụ ịgba ndụ with nature is law keeping the law of nature so onye ọbụla kwere na omenala kwesị ike mana wepụ aka enwe n'ofe bifo ọwa aka mmadụ maka na anyị na-egbu mmadụ anyị na akụ ukwe mmadụ anyị na-egbu mmadụ ma ọ bụrụ na ị maha ihe ị na-eme ị na aga ọjị ọjị bụ ọfọ ka ị na-agọ ị mara ihe ị na-agọrọ maka ị na-asị na emebeghị ya before so you cast the first stone ọya ka a na-aga ọfọ ahụ a na-aga ọjị ahụ maka nna nna anyị ha dịkatara nsọ dịfe a dịfe that's why ndị ọcha ji wee mee ihe ha mee because ndị ọcha mana ha were destin wee zụọ ụmụ ha na nsogbu ga ndị ọcha mana nna nna anyị ha were this philosophy wee zụọ ụmụ ha because ha mana before any other thing you must be in harmony with nature and ime ha anya nature will give you everything because arụsị bụ nature nothing more nothing less is a force of nature just owu na owuwo e nwere arụsị ga-eme ije enweghị gafe ba nso ukwu isi gị afụ sosi ukwu isi na ọdị den gekwenebe arụsị mana ịfụ ya is a force of nature because that form fundamental element enwere ihe ị ga-eme iweta na imekọ ọnụ ọ vibrate iweta mmiri weta ọkụ weta anị weta enu imekọ ya ọnụ mmụọ abata ya ime ozugbo ozugbo ozugbo mmụọ aba ya ime so ọnụ na agaghị agwụ nke ka esi eme maka unu nwere ike were kọọ ụmụnna ọnụ ọgwụ mmadụ enwe nsogbu ebe a so biko nụ <laughs> nweenụ ndidi ọdịnala bụrụ ihe a na-eme asị ebido bido mba <laughs> ọ bụ ihe a na-ebido ebido na obidogo nke ọbụla nwere steji owo stoji nke ya eme ya mana at the end of the day destination bụ ana igbo ka anyị mee ya ma oduo ya ọ dị ọkara japan mma ka Europe mma ya bụrụzie na okorota ka anyị dị nwere ụmụnne m korota ga-adị anyị ga nwe korota n'aka anyị anyị nidi ndị ọcha anyị ndị China anyị nidi Japan ndị Igbo ga-emenwe ya anyị nọ ma nasa the best medical doctor enwere na Europe bụ onye Igbo na amerika de sentiment mana ọ bụrụ na enwere secure society ụjọ agaghị ekwe ha bi ebe ahụ maka a na-ezuru mmadụ n'ochi na-egbu mmadụ ebe ahụ ha agaghị ekwe ha ebigo ndụ ụtọ ndụ ụtọ na amerika na England so nna na-eji ụnyaahụ eji mba so ha onye ọ naghị ahapụ ebe a na-eche echiche ebe a na-arụ agụmọrụ ndị kwuru okwu so biko nụ nweenụ ndidi na ife ga-adị mma unu emezina ihe a na-asụ unu emesi arụ arụ adịrọ mma omume ama na ama na nwatakịrị ọbụla nọ n'ụwa chọrọ ego ọwụgodị na ọwụghị ọgaranya bara at least onwe ego o ji eri nri gote deodorant ọ ya agba na mkpa abụ maka ụmụasa ga na-adịghị ahụ mma ma o rugo oge ihe eji nwaanyị eme ee ọ bụghị ruo ebe ahụ nwaanyị asị ya nwoke m osi agha ịghọtago anyị mana unu chọrọ ya mana ọkwanụ aka nri kwuo aka ekpe aka ekpe akwụọ aka nri unu eme ha anyị anyị sevu nwanne ndị be anyị ụjọ agaghị ekwe ya, nke ọbụla a na-agba okwu ọdịnala ya ọ na-ama ahụ a na-ama ya jigijigi ọ dịka ị chọrọ ije gbuo ya egbuo mba maka na maka ihe ndị be anyị na-eme ndị igbo mere onwe ha ebere ha emezina ihe ọjọọ ihe ọjọọ adịrọ mma ndị awụsa dara ogbenye ije n'ugwu awụsa enwere m ogbenye n'ugwu asịra n'ala igbo mana ha anaghị atọrọ mmadụ ebe ahụ ha anaghị ezu oche ha anaghị agba ama mana agụụ na-agụ ha so ndị igbo ha wetuo obi ha tọrọzira ụmụnne ha onweghị uru ọ ga-abara gị tọrọ ụmụnne gị ego one ego one ha much ego one ka a ga-enye gị 5 million 2 million ka iji wee tọrọ agadi nwoke ọnwụ <laughs> ya nwere ike ahụfụ ị ga-ata na ya ị nwere ike ibi ọzọ n'ọchịcha ka ị ga-aga ọ ga-ete gị 5 generation 5 generation before you clean that na mana ndị be anya mara ọchịkwa na ọnwụ na mba ị na-abịakwa ebe egere na nkịta agaghị chen ọkwa ihe ị mere na past life go ihe ọ bụla ị na-ata tude afọ ọ bụla ị na-ata is your past life pump and play ọha tinyere nsogbu anyị nọ nna nna ha ọhịa ha metere mgbe ahụ ihe na-eme anyị taa ihe ahụ nna nna anyị ha metere ọnya na-eme anyị taa so ọkwa ndị nke ọzọ mere ihe ọma bịakwara n'ụdị nke anyị a na-agwa ihe a na na-eme na ahụ ndị ndị bitere anyị on the road nke ụnụ na ọnwụ ndị ahụ bitere ra on the ọha ha na-ata ahụfụ a na ọ bụ ahụfụ nke ha mere eme ka ha na-ata ahụfụ ya so na-emezi na ọzọ imerekwu gaa n'ihu ọkara gị njọ ndị abara na oke nkịta ịfụrụ e today nkịta ewu anụmanụ ọwụ ndị past life mere ihe ọjọọ baa na oke ndị mere ihe ọma gbagotetụ mmadụ ndị mere ihe ọma agatụ mmadụ ndị mere ihe ọjọọ agbada so stage by stage every animal nọ n'ụwa awụ one single destination ka a na-eje to advancement of human consciousness pump and play nwezi ọzọ ihe ọbụla onye ọbụla gwara gị onye ahụ ama ihe ọ na-agụ ya je go and do more research anything ọbụla connected to human development onye ahụ sị na asị go and do the more research ị come back ị bịakwa ebe a gwa anyị na ezi anyị kwuru bụ eziokwu anyị anaghị atụrụ ndị Igbo asị we can never anyị agaghị eme ọ bụ na anyị ga-eme anyị agaghị ekwu ọdịnala <laughs> ọdịnala ọdịnala nke dịnala nke si nke pụrụ ka ome o pụrụ ka ome sọ mmụọ mmụọ na anyị na mmụọ bụ mmadụ mmadụ bụ mmụọ sọ hapụ na akụkọ onye ọbụla na-atụ mmụọ egwu ọ bụrụ nwọchị kristianity na-eme gị ha hapụ atịrị wepụ ya ti ya na onwe isi na asị gaa ebe ihe gbara ọchịchịrị nọ si mmụọ ha bịa bụ oge na ya ha abịa <laughs> that means ọ na ọ ọ bụghị eziokwu jee ebe gbanyụọ ọkụ <laughs> ụjọ na-atụ ụgọ dịka mmụọ na-abịa ịkpụjizi anya gị si mmụọ ahụ mee abịa nwee mmụọ ihe afụ dị o uche gị na-edisi ivu gị ọ ngwa ụdị mmụọ ọ ụdị mmụọ nke bụ spirit ahụ ị na-afụ kọndens ọ dị ka ice ice dara ada ịbụ ice ice dị blọk ị na-afụ ya anya mana itizie ịgba ọgbalị ọwụ liquid ọdị dị kristal the same ice so <laughs> ifu sno sno na-acha white abi <laughs> mana sno ahụ mee otu ọrụ kristal so mmadụ ị na-afụ condense energy condense energy all spirit in condensation because of density <laughs> of the earth density of the earth so onye ma mgbe ahụ nwa na-abanye n'afọ gaa wọchị vidiyo dị n'ihe na gaa wọchị ya ibu ka nwa si from liquid from liquid liquid liquid emechaa condense to mmadụ from liquid so iwu liquid m were gị na-aje tinye na 3000 eh, degree fire <laughs> nwanne ịghọ liquid na na na na ịghọ liquid ozugbo ozugbo so mmadụ bụ liquid and ịghọ liquid m hapụ gị ime evaporate kedu ụtụ na-abụọ isi ga na-amụ ụtụ n'osisi gịnị na-amụ ụtụ n'osisi maọbụ ikpuru gịnị na-amụ ikpuru n'ihu n'ime mmadụ maọbụ anụmanụ na ndị be anyị need education anyị need iweta ọdịnala education which all these things will be all of ihe ọbụla anyị kwuru n'ebe a ọ ga-emezu mana ihe niile bụ time time ka eji eme one after the other ihe ọbụla anyị kwuru n'ọdịnala ya ga-emezurịrị m ga-afụ ya ndị ụka na-awa ọchịkwanụ nakwa echeki until all of them will happen ọ ga-eme gị n'anya ịfụ ya ga-asị ndị a ha agha jizọs a na-anwa jizọs anyị na-anwa jizọs <laughs> jizọs anyị bịara ịnwa jizọs nsogbu adịrọ ndị ụmụanya ndị ụka ga na-ekwu anyị ga-anwa jizọs anyị ga-anwa ya and anyị ga-emeri ya bikos ọ bụrụ eziokwu o disivụrụ ụmụnna anyị o disivụrụ ụmụnna anyị ma anyị nwa ma onwe anyị o gburu anyị oge mana nso ejere m semina ahụ m e seminarian seminarian holy god generate ihi ala jejuwes bụ nchila aka onye ọbụma rektọ so ya ahụhụ m onye nkịta ahụhụ m onye ọfụ from there so i know the secret of secrets eh? so a sị m udo dịrị ụnụ ka ọ lere onye ọbụla ka o si wee yọọ ma ndị chọrọ ihe ọma onye chọrọ ife ọma ka ife ọma na-abịara na anyị ji ife ọma wee bịa sị na ndị ọma ka eji na-eji aga n'ogwu anyị ji ọma wee bịa anyị ji obi ọcha ihe anyị bịara bụ ọ bịara ebe m na m abụ m onye igbo ezigbo onye igbo abụ m onye ụmụ ezanị abụ m nwa ezanị onye isi ntụaja esi m esi wee bịa sọ ama m ihe m na-ekwu ọdịnala igbo bụ ebe m kwere kwesị ike ekweghị ekwe m na onye ọzọ ga-esi ebe ọzọ bịa gwa m ọ bụ life m to live I don have to follow you kama I, copy, from you I can copy because knowledge is for everybody den copied from us we can copy from them ọ bụ our fundamental human right to share knowledge among all of us mana m nwa sorozie gị gasa abụọ gabụrụ slave to you mba you can only make yourself a slave Some, nobody can make you a slave until you follow, once you follow people's ideology you will get slave ọ ka mma na m bụ pụọ n'ala Igbo awụ m pụọ man bụrụ onye ọdịnala anaghị m eme ihe ọjọọ better for me ọ ka mma na ọ dịara m mma I die in the ordinary than die in the name of Jesus Christ nwụọ in the name of Jesus ị bịa na oke <laughs> because mmụọ gaghị ha arise because Jesus anaghị develop anything spiritual knowledge he can never give you ị ga-agbada na oke ma ọchịcha so ọ ka mma na ị bịara na ọdịnala akụziere gị ka isi develop your spiritual knowledge ị na-arị arị ndị nkịtị a na-agbada agbada ndị ọcha mere eke wee gbatuo unu ndị ọcha nyere gị baịbụl ka ị wee gbada n'oke ije ha chọrọ gị ndụ ọ <laughs> sị na enu mba ị na-agbada agbada a sị m ka udo dịrị unu